ọha na eze kwezuonu ee agaba n'iru anyị ga-achọ ka anyị mmalụ ifebi mfe a anyị na-ekwu ife anyị na-eje na ife anyị na-edegala anya onye isi biko na anyị azụ maka na isi n'olu ndewo ndị nta akụkọ afọ Um, onyeisi otu ndị na-ahazi Igbo the celebration 2020 2022 um, ya bụ kọmitii bụ ọhaneze ndị Igbo Anambra steeti chapter onye bụ onye isi anyị Anambra bụ Obi Emeka Udeme wepụtara mmadụ iri na otu na mgbụbọchị iri na ịtọ Na naara oezi anyị ozi anyị jee kwadobe mana ife ọ ga-abụ mee abalị wee sụọ ya nsụọ ya n'ogwe ya ee kọmitii a bụ kọmitii dị mmadụ iri na otu anyị na-anya ya afụ ikemna ikemna mmadụ ọbọzi gbazi afa enyecha anyị afọ ikem na ikem ndị odogwu ndị odogwu ndị nnekwu na nnekwu nwaanyị kọmitii a wee rụgide ọrụ gbagide mbọ gbagide nzukọ wee ya na si iri abụọ na isii nke julaị wee gbakwuru ngwongwo eji wee mee nzukọ wee kwado onye isi anyị bụ obi chukwuemeka dodeme onye isi anyị na anambra steeti ya a gụzie akwụkwọ agụnye ya asị ka anabazie ọsọ anyị mba onye gwazara ọrụ ọzọ dị iche kwadozie anyị eji wee mee Igbo Day Celebration 2022 ọ ya bụ isi ọnọdụ anyị daalụ Igbo ọ ụbọchị ndị Igbo ji anọ ọnọdụ ee ọ bụrụ na nnekwa anyị ga-afụ na emume anụnwa bụ Anambra steeti bụ onye isi anyị si eme nke na 30th ọzọ n'ọme ji wee na-eleta ndị ụmụnne anyị rapụrụ anyị n'agha on the 29th septemba 1966 oge nwere ibe mwute dị iche iche eh, osisi ụmụnna anyị nwere blọt awụsa na wee sị na kwa ọbụla na a ga-eji bọsa wee wuteba mana ka o Anambra steeti onye isi a wee sị ka anyị mee nke anyị na 30 bụ otu ụbọchị tinye n'ụbọchị 29 maka na ọdịbendị adọrọ njọ nwegosila anyị wesịra mee karịa 30 ee ife a ga-akwado um, wee ibe bụ ka anyị welata ụmụnna anyị wee makwuo na anyị bụ igbo bụ wee nekwa n'anya n'ife gara aga mmalụ ka o si metụta anyị na asị narị erikazi ya bụ isi nke arụ a alịna erika onyere anyị aka wee mara ebe anyị nọ n'oge gara aga malụ ebe a nọ ugbu a malụkwu ebe a na-aga n'ọdịnihu onye aka na-achị Anambra steeti bụ ọkammụta Chukwuma Soludo chara nwa mgbafọ Odenigbo ọ ga-abịa ndị ya na ya ga mbọ ma osote ya bụ dọkịta ibezim anyị na-atụkwu anya onye nkwupụta okwu n'ụlọ ndị na-emebi iwu a na-akpọ spika ọ na-abịa kwa ụbọchị a ndị senetọs anyị ndị na-anọchite anya anyị na nashọnal Assembly the tre senators ha sị ha na-abịa ndị haus of Reps ndị ndị niile captains of industries so ihe niile a ka anyị na-atụ anya na ha ga-abịa ka Igbo were ofu onu wee kwuo okwu kwubie okwu anyị na-atụkwu anya ụmụnne anyị ndị pati ha wepụtara maka na unu ma na ka anyị ghara ejere kwubi ebe a ụmụnne anyị ewepụtasị na ndọrọ ndọrọ ịbụ onye isi ala nke naijiria ha ncha niile na-abịa kwọfa ha ncha na-abịa a sị na ha ga-abịa nọnye ndị igbo ụbọchị ahụ so na ọ ihe anyị na-atụ anya daalụ eme emume nnukwu emume a nke na-ahụ ọnụ bụ na mbọsị ọnwa ọnwa anyị nọ n'ime bụ septemba ya dị na ụbọchị iri atọ iri atọ na ngwụcha ọnwa ebe a na-eme ebu na nnukwute ebe a na-eme mmemme na Anambra steeti a na-akpọ ọma event senta dị n'akụkụ Ekwueme square Ekwueme square abụrụ ebe a na-amasịrị onye ọbụla amasịrị ị na-abata ya ife ebe dere ọnwa event ebe a ka nnukwu mmemme a ya do wee mee nnukwu na-esi mbọsị anwa dudo a na-enene wee maa na igwe bụ ofu igbo anyị bụ igwe bụ ike bụ Oriakụ Ngozi Ụba nwanyị Jekene the national PRO ọhaneze ndị Igbo worldwide onye isi nchịkọta ka anyị um, celebrate ndị Igbo hmm? maka na atego um, etibela anyị n'azụ ọbọsị Igbo rutere ha wee anya anyị um, onye ga-abụ spika na Chris Okoye ọnụute mmadụ ga-agbakwagwa anyị ndị igwe ma Ogirifa anọchi ya ọ gawa n'ugwule emume ka ọ ndị Igbo nọọ ka na ọnwa ka asụ ebe na nke onye na-adịba ka nụrụ na anyị selebreti ndị be anyị amanyegowu anyị akara eme mana ihe m ọtọ m ụtọ o gosiri na igbo ka bụ ihe a kpọrọ anyị ka anyị bụ site na onye isi ha bụ Chief Nwakufo Nwankwo Dikora na ndị na sekretrị ha bụ Don Jeff na National PRO Women Wing National Women Leader Women Wing Vice nọkwa ebe a amaka ndị uh, steeti ọfisas ma lokal gọọmenti chairman ma nnukwu nwanyị uh, chinwọbụ uh, okporo ka ajụ anyị daa ana m ekele ha na-asịzi ndị mmadụ ụbọchị aha bịabanụ ka unu fụ ebe ihe eji njiri njirimara igbo niile mmọnwụ ga-agbakpọ a ga-awa ọjị a ga-ekpe ekpere a ga-atụ nzu a ga-eme ihe niile eji mara igbo a ga-enwe aṅụrị onye isi anyị si m na erimeri ya adị a ga-agbakwu egwu onye isi ọrịa isi na ha dị nkwadobe ha zụrụ ezu n'amị ma ama na polisi so onye ọbụla bịaba na mmiri nwere awa nwee mbara ya achọwazi ndịkwa ya wee na-asị na ndị Igbo bịaba na otu a na-ahazibe nke ahụ afụrọm afụrụ Chukwu gozibe mfa ee o ometa ọfụma arọ ọzọ emekwa e, asị na nke arọ nụwa na-aga eme ebe a mana nke arọ ọzọzi ga-abụzi na fild ebe obodo niile ga-egosi ha ji wee pụrụ obodo a wee na-asị ha daalụnụ na-asịkwa unu nwa bụ ndị nta akụkọ daalụnụ unu emeka ihe anyị na-ayọzi unu si gbasabazie ozi si jee tibe mkpụkpọ na ebe a sị na ha dị nkwadobe na ihe oriri na ihe nkwasa dị ya ezienyi tibe mkpụkpọ gwazie na ndị be anyị abịabazie Hallelujah. Thank you very much. Thank